ibi na ọrịa Parkinson Ka ọrịa Parkinson na-aga n'ihu, ị nwere ike ịtụ anya ime mgbanwe nke nta nke nta na ndụ gị kwa ụbọchị n'ihi na ị nwere ike ịchọ enyemaka ọzọ na ime ihe. E nwere ọtụtụ ihe enyemaka ị nwere ike iji mee ka ndụ dịkwuo mfe. O nwere ike isiri gị ike ikwere mkpa ịmalite iji ihe enyemaka. mana ị nwere ike ịchọpụta na akụrụngwa pụrụ iche dịka ọmụmaatụ ijide okporo ígwè ma ọ bụ osisi ije nwere ike inyere gị aka inwetakwuo onwe gị. E nwere ụdị ihe enyemaka na akụrụngwa dị iche iche iji nyere gị aka ma ọ bụrụ na ị nwere nsogbu ime ihe dịka ịsa ihe, ịsa ahụ, irute ihe, iri nri na ịṅụ mmiri. Ọtụtụ ndị nwere ọrịa Parkinson nwere ike ịnọgide na-enwe àgwà ziri ezi n'agbanyeghị ihe ịma aka ha nwere, ha na-eme nke a ọ bụghị site n'ime ka a ga-asị na ọ dịghị ihe dị njọ, kama site n'ịghọta otu ọrịa Parkinson si emetụta ha na ịrụ ọrụ gburugburu ya. Akụkụ nke usoro a gụnyere ime ihe ndị na-eweta udo na ọṅụ, dịka ọmụmaatụ, ige egwu ịga ije, ịgba egwu, ọrụ afọ ofufu maka ezi ihe, ntụgharị uche na ihe ndị ọzọ. Ihe ọzọ na-enye aka bụ ilekwasị anya na ihe ndị ị nwere ike ime karịa ihe ndị na-enweghị ike ime. Ọ bụ Parkinson's Africa na IPDGC Africa wetara gị ozi a. Maka ozi ndị ọzọ, biko gaa na www.parkinsonsafrica.com.